Sit-at-Home nke ndị IPOB yeburu iwu ya ka dịkwa n'ala Igbo, n'agbanyeghị na ha asigo ka onye ọbụla jebe mkpa ya ma jebe ọrụ ya kwa ụbọchị Mọnde, mana Mọnde a na Mọnde ndị ọzọ n'ala Igbo, ndị ọrụ, ndị ahịa na ndị ọzọ dị iche iche adịghị apụta ma ọlị ma ọlị. Anyị jere Holy Ghost, keyeta ndị a niile dị n'obodo Enugu na ebe ọzọ dị iche iche ma ụlọakụ ma ụlọ mmanụ eji akwụ ụgbọala ma ụlọ ndị na-ele mmanụ eji akwụ ụgbọala akụ ya bụ banks ha niile mechikọtara kpọmkwem n'ụbọchị Mọnde a wee nọrọ wee na-eme sit at home kwa ụbọchị Mọnde ngwakirizie ka ụbọchị Mọnde na-eje adịzi n'ala Igbo Thank you. كمان ورفلون كوكانا hermano, hago una cara, mamá, mandando a su mamá. Magalama kò ní máa ń fowó gbèsè wọ̀ fàyè. Rẹ̀ sì tọ́ka níbi ọ̀kadà jẹ́ nìyẹn. Kọ́ àbá tún lè mọ̀ than best. 拜拜。嗯。